udo dịrị unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị eyi mme abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu site n'ụlọ ọrụ ndị life world ministries ngalaba nke baptist missionary association nke mba ụwa niile gbara gburugburu ka okwu a si eru unu site na ngalaba nke afrịka nke naijiria ọ bụ n'ime olọgwuelu nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka okwu a si eru unu ntị n'oge dị ugbu a ka Chineke wụkwasị anụ amara pụrụ iche n'aha Jizọs na ịga n'iru inwe ihe mmụta anyị n'ụbọchị nke taa na ihe ntụgharị uche anyị ga-elebakwa anya n'akwụkwọ abụọma nke iri isi iri isii na asaa m ga-agụ amaokwu nke mbụ na nke abụọ akwụkwọ abụọma iri isi iri isii na asaa na amaokwu nke mbụ na nke abụọ Psalm 67 verses 1 and 2 ọ ka Chineke mere anyị amara gozie anyị mee ka iru ya mụọ n'ebe anyị nọ ka e wee mara ụzọ gị n'ụwa mara nzọpụta gị n'etiti mba niile emem ka chukwuneke gọzie okwu nke a ka ọ bara anyị uru nye anyị ezi ndụ dị ka o si wee kwesị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen n'ịga n'iru ihe a ga-eji wee mere isiokwu ga-abụ bara chineke uru ọzọ bara chineke uru ọ bụ na anyị bụ mmadụ leba anya n'ime ndụ anyị ma ọ jụọ onwe anyị ajụjụ anyị ga-ajụ si kekwani uru chineke ya eketa na o kere anyị bụ mmadụ gịnị ka o ji wee kede anyị ma bụ mmadụ ọ bụ na anyị jụọ ajụjụ nke a nwekwanye ọsịsa nye ya anyị ga-afụ ịdị mma na etu wee kwesị anyị nwe ịra ndụ anyị wee nye chineke ka anyị wee bari uru ọ bụla dị n'okike nke okere anyị n'ihi na ọ bụ na anyị ụwa niile n'uru gịnị ga-abụ ihe nketa ma ọ bụ na anyị nweghị chineke anyị nwee kraịst gịnị ga-abụzi ihe nketa anyị mgbe ụwa nke a gasịrị ọ bụ na ile anyị ebe anyị gụpụtara ọsị ka chineke mere anyị amara gọzie anyị ihe ndị a niile dịcha mma chineke mere anyị amara gọzie anyị mee ka iru ya mụa n'ebe anyị nọ mgbe chineke mechara ihe ndị a niile mere anyị amara ọ dị mma gọzie anyị ma mee ka iru ya mụọ n'ebe anyị nọ anyị abụrụ ndị nwere ngozi anyị abụrụ ndị a na-ewulisi ike anyị abụ ndị na-ama abụba na-amadogharị dịka mmadụ ihe ndị a niile mechazie anyị nwechazie ihe ndị a niile bụrụ ndị nke bụ nnukwu mmadụ gịnịzi bụ uru ọbara anyị ọ ga-adị ka anụmanụ ndị mmadụ na-azụ ewu maọbụ ọkụkọ na-azụ ha na-enye ha ndị ha na-ama ha na-ebu na-ama abụba oruzie n'ụbọchị mmemme ejide ha gbuo taa anụ ha ka aha aga etu ọ ka anyị ya adịzi mbanụ nke ahụ bụ anụ ọhịa na anụ ụlọ ma anyị nwa bụ mmadụ chineke kere n'oyiyi gịnị ka mma niile chineke chọchazi anyị ka ezi uru anyị ejizi wee bara n'ebe chineke nọ na investment niile o mere n'ebe anyị nọ gịnịzi ka anyị ejizi wee kwụchighachi ya ụgwọ na-asị na eh, amaokwu nke abụọ ọ ka e wee mara ụzọ gị n'ụwa mara nzọpụta gị n'etiti mba niile ebe a ka ọlụ anyị dị a ka ịba uru anyị dị kee onye ya eme ihe ndị a ọtụtụ dị ndị nke na-amabeghị kraịst ọtụtụ nọ ndị nke na-anụbeghị okwu a ọtụtụ nọ bụ ndị nke na-agani dịka o si mmasị ha na-ebi ndụ rụrụ arụ dị ka ha si wee chọọ n'ihi na ha amataghị ebe a ka ohere dịrị mụ na gị ndị nke kwere na ha bụ nne nke kraịst iji wee pụọ wee gaa ozi mgbe kraịst lụsara ọrụ ya n'ụwa mgbe ọ na-ala n'akwụkwọ mak na isi nke iri na isii na amaokwu nke iri na ise ọ sị gaanị n'ụwa gaanị n'ụwa mụ na gị ka a na-ezi ozi ya gaanị n'ụwa kwuo okwu gbasara m nye mba niile gbasaa na ozi ọma a ị na-agbasa ozi ọma ị na-agwa ndị mmadụ gbasara ndụ nke kraịst gbasara ome nke kraịst gbasara ndụ nke chineke n'ime kraịst inwe ike na-asị kemgbe gị ji jie eje ụwa nke jee amerịka ma ọ jee mba dịji mba ọ rube ha nke ege ọ gwara ụmụazị asị ha gịnị ha bido na jerusalem ha bido na judea bifo ha wee ruo mba niile dị iche iche ebe ị nọ azụ ahịa ebe ahụ ibi na yaadị ebe ahụ ị na-eje akwụkwọ ndị agha gbara gị okirikiri ndị nke na-amataghị kraịst ndị nke na-ebi ezi ndụ dịka kraịst ebi ezinugo ha ozi ọma egwanugo ha na kraịst na-azọpụta egwanugo ha mee dịka chineke si wee chọọ egwanugo ha na ndụ ha bụ onye na ha ndụ a bụ chineke nke kere igwe ụwa egbego ha okwu gbasara ịdị mma nke chineke sị ka e wee mara ụzọ gị n'ụwa mara nzọpụta gị n'etiti mba niile egwego ha na chineke na-azọpụta e ha na kraịst bịara nwụọ maka mmehie ha egwego ha na kraịst tụgbọrọ ndụ ya n'efu na kalvarị iji wee mee ka ha pụọ n'uru egwego ha na ekpere ha sọsọ naanị Kraịst ga-aza ụfọdụ ha na-ebinye aka na-etinye aka na mbibi n'ụzọ rụrụ arụ n'ụzọ nke na esi na Chineke na-eche na ebe ahụ ka ndụ dị ndụ adịghị na mmụọ ndụ adịghị na ndụ adịghị n'ihe akwakwa na ihe enwe ndụ adịghị anya oke ego ọ bụsa na kraịst ka ndụ dị a gị ka ị zọpụta ndị ọzọ ekwela ka ndị ala n'iyi ohere dịrị mụ na gị iji gbasa ozi ọma nke a site n'ebe anyị bi site na striti anyị site na kọmuniti anyị sitekwana na siti anyị na steeti anyị ala na-azụ na ozi ọma ala n'azụ n'isi ụzọ nke Chineke, ala n'azụ n'ime ka a mara okwu Chineke na mba niile. Ihe a bụ okwu Chineke kpọrọ mụ na gị ka anyị jee ka o si wee kwesị ka anyị bara Chineke uru ọbụnadị iji wee kwụsị okwu ya ọbụnadị iji wee gbasa ozi ọma ọbụnadị iji wee bie ezi ndụ ndụ mụ na gị na-ebi na-egosikwa onye Chineke bụ ndị mba ọzọ n'ihi na ụfọdụ ndị mmadụ anaghị agụ baịbụl mana ha na-agụ omume mụ na gị ka anyị bara chineke uru si n'etu anyị si eme omume si n'etu anyị si ebi ezi ndụ mgbe anyị na-eme nke a anyị ga-afụ ngọzi nke chineke ka ọ na-abụba n'ebe anyị nọ ọ sị ka chineke mere anyị amara gọzie anyị mee ka iru ya mụọ n'ebe anyị nọ mgbe anyị na-eme nke a chineke ga-agọzi anyị chineke ga-emere anyị amara chineke ga-eme ka iru ya mụọ n'ebe anyị nọ gbasa ozi ọma nke a ị gaghị enwe ihe irigret ma ọlị ma gụnyere na-ege ntị ọ bụrụ na be Jizọs dịka onye nwere nzọpụta gị ị gaghị enwe ikere ịgbasa ozi ọma ị ị gaghịkwa na-eme site n'ike nke aka gị ị ya gbasa ozi ọma nke ọbụla dị site n'ike nke mmụọ nsọ hulata isi n'ebe ọ bụla ị nọ n'oge ugbu a si Chineke na-ebiawu iwere ndụ ya n'aka ya ka ọ bụrụ anyị ụzọ ka ọ bụrụ onye ndu gị ka ọ bụrụ onye nwe gịnị ka ọ bụrụ onye ị ga-eji tụkwasị obi ka ị na-ekpe nke a chineke ga-edepụ afa gị n'akwụkwọ nke ọnwụ deba ya n'akwụkwọ nke ndụ iru ọma ya wee mụọ n'ebe ị nọ o wee gọzie gị o wee mee ka iru ya wee mụọ n'ebe ị nọ amara ya wee bara gị ụba n'ịga ozi nke a mgbe ị na-eme nke a ị ga-abụ onye agọzi agọzi n'aha jizọs onye nwaanyị na chineke ndị a ka ha rịọtara isi n'oge dị ugbu a hichapụ afa ha n'akwọ nke ọnwụ na akwụkwọ nke mkpagbu deba afa ha n'akwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke ga afọ iru ọma gị na ngọzi gị na amara gị mgbe n'ikpeazụ ka ha bara gị uru gara gị ozi dị kwesịrị ekwesị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị emem gị onye na-ege ntị matani na okwu a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life Word ministri akara ndị Baptist Mission unu ga-enweta m n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 mgbe unu na-atụgharị uche na okwu nke chineke na-ebikwa n'ezi ndị dịka o amara chineke ga-abara unu ụba iri ọma ya ga-amakwasịkwa n'ụnụ ọ ga-eme ka ngọzi ya dị ike dịkwanye ukwuu na ọnụ. n'ihi jizọs kraịst bụ onye anyị amen